A ọmara ọmara, atụọrọ ofeke, ofenye si n'ọhịa. A ọmara, ọ ofeke, ofe When a proverb is told to somebody wise, he understands and acts accordingly. But when told to a shallow mind or dumb person, he reacts by running into the bush to hide.